Thank you. kwesịrị ime etu anyị si kwesị ibi ma etu anyị si kwesị na-emekọ ka ụmụnne imesokwa ndị agbata obi anyị na ichetara anyị etu anyị si bụrụ ifemela anyị ji bụrụ ndị Igbo ọha ncha bụ nkata anyị na-akpa n'ikoro dịka anyị na-akpa n'oge gara oge eteghị aka gara aga anyị na onye ọbịa ezigbo onye ọbịa anyị na ya nkata aha ka anyị na-aga n'iru ịkpa ka anyị chetakwala ụnụ na onye ọbịa anyị nwelụ na-atanyere anyị bụ nkata tata bụ prọfesọ Chieka Afemezitie onye so na ndị dere akwụkwọ ife ngụpụta a gụpụtara n'oge ahịa n'oge a na-anụ ọkụ agha Biafra na Naịjirịa akpọrọ Ahịara Declaration ya bụ ngụpụta Ahịara onye anyị na ya na-akpa nkata ọ ịga n'iru nkata ahụ ka anyị na-eme ugbu a anyị ga-enebanye anya ife gbasatazie ebee ka anyị ga-eje site n'ebe anyị kwụrụ ebe anyị kwụrụ onwe anyị ka m chetakwalụ gị na mụnwa na-ekwu okwu ugwu maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọkwanụ bụrụ maazị ejikeme ọbasi maazị keke odeluga ụkọchukwu Austin ọkaigbo na oke onye ọbịa enwere ugwu prọfesọ Ifemeziam ebe ekelekwa m unu daalụnụ maazị ọbasi aga m enyefe gị ya n'aka ka idurukwazi anyị gaba na nke a ndewonu na nkata anyị bụ ụzọ kpaa anyị na nnukwu onye ọbịa anyị taa bụ prọfesọ Ifemesia anyị akpaala maka akwụkwọ a edere bụ ahịara deklarashọn shi na-egafee wee tụlee ihe mere eji lụọ agha Biafra maka na ihe a niile wụkwa agha Biafra oge a na-alụ agha Biafra ka ha niile chịpụta ee nnukwu onye ọbịa anyị wụkwanụ ọkachamara e nwere ọtụtụ ihe ọ rụtụrụ aka n'oge anyị na-ekpara nkata n'oge nke gara aga na-asị nke mbụ ka a na-ekwu na ee nzu ọgwụ ha bụ ndị butere ihe eji e, bute ihe butere ihe eji lụọ agha Biafra nọọ igbubi ee eh, ihe bekee kpọrọ histri n'ekiti n'ihi na kemgbe emere amalgamation ndị ugwu na ndị ọdịda anyanwụ na nsogbu ode ọwụụ taa ka ihe bewere bewere nke abụọ ọ rụtụrụ aka awụrụ na akwụkwọ a edere mgbe edere ya n'oge enwere ndị Igbo nọ na nnukwu nsogbu ọwụ naanị ndị Igbo ma ndị agbata obi anyị ka anyị ha wuo ndị bụ Biafra mgbe e ziri ozi si ka a ga mara ihe a ga-eme e, wee dee akwụkwọ a enweghị mgbe e bidoro jụwa e, onye ebeonyi ọnọkwa ya onye Imo ọnọkwa ya onye Abịa ọnọkwa ya mba a chọrọ ndị ma ihe si ha gaanụ gara Igbo ojii ha e wee gara Igbo ojii gatara Igbo ojii anyị onye ọbịa anyị akọwakwara anyị. na otu ihe anyị nwawo ndị Igbo na-anaghị etinye ee eh, ihe bekee bụrụ into consideration anyị anaghị atụle ya ma ekwuwe okwu ihe na-eme Igbo bụ na anyị anaghị echeta na tupu bekee abata ala Igbo na-enwebeghị mgbe ndị Igbo enwebe ndị ọzọ bataranụ merie ndị Igbo chịa ndị Igbo ọchịchị aka ike mechie ndị Igbo ike ndị Igbo amahụ obi na na ndị agbata obi nwere ike inwe obi ọjọọ ebe ị nọ nọọ ya mere anyị bịa anyị ebisara mere were mmadụ niile kpọrọ enyi kpọrọ nwanne maka anyị ghọtahụ ihe wu the intricacies of um, dynastic living n'otu ihe wụrụ ihe dị mma wụrụkwa ihe gburu igbo mana atụlechala ihe a niile anyị na-asị ọ bụrụ ndị kwuru okwu ha asị agbachọ ọsọ agụọ mil o ruziele mgbe anyị ga-ebido gụwa mil nke wụ ihe edere n'ahịara amamihe niile a anyị tụkọrọla chebara uche elee ha anyị ga-eji eme elee ha anyị ga-eji eme ya wụ elee nga Igbo na-aga ee prof biko ka m hapụrụ gị okwu a ka ị bidoro anyị ya n'uche gị elee ebe anyị ga-esi ebe a gazi Dawno, no. Ja, no, na zielonym um, um, anyị kọnyere kụfu ụzọ akụkọ na mbụ maka na ọ dị mkpa ime ka mmalụ ebe mmiri sibanye opi ụgbọgụrụ ọ bụzi kwuru okwu o wekwa anyị wee ghọta esi wee tụlee ife na ga-eje maka ọdịnihu ife gbasara ndị Igbo bụ ife siri ike osiri ike maka na eh, ebe anyị sipụta ka nsikwu dị iche ọdịkọdịsọ ka nke ndị ọzọ mana um, ama na ọkọkọ um, wee kọkpọ anya anyị nyekpọ obodo bụ Naijiria anya anyị afụ na ezi ibia ma ọ kpagharịa. dị na naijiria mana ọkpa a na-aga na naijiria na-abụ ife anyị na-amarọ ka nchiakwa ife m kwuru mbụ nwa onye na-atọ ụta maka na-eso m ụkwụ wee jidejejide niile gbasara ya ejere m praịmarị skuulu ugwu awụsa ejere m kọleji na yoruba na west ọ sekọndịrị skuulu ka m na be na dmgs na mgbe nwa mara Naijiria iji by Living ọ bụrụ sọ nke m na n'akwụkwọ mana ebisago m Naijiria. Ee, ndị ọcha Caribbean na anị wee sị na niile bụ ndị ojii bi n'ime obodo niile dị na lin a na bụ ofu obodo akpọ Naijiria site n'afa mmiri debe anyị. O nwere mgbe ndị ọcha ji wee na-anọkata edozie obodo bụ Naijiria ọ bụrụ first class nation sabapụ okwu bụ ife eh, ga-eme o nwere ya akpata faji wee tụ ndị Igbo ilo na pasla ịbịa ka nyere aka wee rụọ ọrụ ka ha batara ugwu awụsa na-achọ mmadụ soro gbawe rụọ asai na obodo abụrụla ofu n'ọnya kaba ji si anyị bụrụbala kpọrụ ife anyị ji wee rụzie na ekwu ya ebe etu a etu a ka ọ ga-esi na mgbe onye biere bepa ite ya aka mụta kaba si ebi na ndụfa ka o si dị amalife na-ekwu maka hipokrisi ndị ọcha metụa ya ilo maobodo anyị merụba bidogodu ọnya bụ ebe a nọ wee kapụ anyị obi mebie ndị be anyị obi nke na tata na ọ acha arụ ọfịa arụ ime ka ndị be anyị ghọta ya si anyị na anyị nwere land honga ọnya bụ ife anyị jisibe anyị akwani anyị nwere anyị mana unu kpọọ ihe tupu eji e, e, nnọọ nwayọọ wee maka agwa unu n'ebe a ka o si bido unu aghọtara isi mbido ahụ na ama mma ebe ọbụla na-akọwa maka ya isi bido anyị bidoro kọwa anya ọfụma o nwekwa mgbe iji wee nọkọta si anyị wee nọkọta na afụrụ ebe anyị bi anyị wee gbafasịrị ndị ezinụlọ na alafa anịba ma ọ bụ tata ka atụ anyị ilo maka ifi na ka anyị bata abeba na alafa anịba anụ n'ụkwụ ya na Naịjirịa mana ndị ọcha sị na anyị nwere ala anyị kwerụ nke bụ na ọtụtụ n'ime anyị kịta kwere na anyị nwere ala nga ịjụ asịrị ebe ka ebe ka ebi ọkwụ ndị ọcha bidoro ihe nalanhọnga onye akpata anyị ji kwalibe anyị na ajọbe ndị ọzọ mana unu nọkwụ wee kọwa n'ọkọkọwa abata wee china obodo ọbụbụrụ ofu anyị ma na nwere ụmụ ife anyị mụtagalụ anyị bịa ka anyị nyelụta aka echi obodo emesizie ife ndị a dị bụkwa nke abụrụ ọnya nke gwara ndị ugwu na nkata na fa na-akpa ndị ọzọ nọ ndị fadere ebe ewe nwanya ifanye elu wee si na ife anyị ji chiba anyị emiri ya bụ na ya chiefs ya nwere state system gbara nso na ihe in imperial historians dere n'akwụkwọ ọkpọbụ na-agụ ya agụ ọ bụrụ na otu a ka o si dịrị prọf ka anyị nọzi otu a anyị ahụla n'eziokwu eziokwu ma ndị na-asị anyị na anyị dị land hungry landlocked na anyị nwere ebe anyị ga-ebi na anyị kwere mana a na-asị dịka maazị ejikọba si na-ekwu okwu mbọ mbọ sị um, onye na-amaghị ibezi ya ọ a nwere ọtụtụ obodo ndị ọzọ na-enweghị na-esi ndị dịka Singapore na-enweghị they don't have enough space mana Island nation eh, oh, Island nation hmm. mm-hmm. Island nation ka ị na-ekwu okwu ya amaka e nwere ebe a ga-eje <laughs> mana ha eh, nọ among the leading economies in the world na enwebeghị mgbe ha ji gbapụ ụkwụ tọwa ebe ọzọ ha ga-eji ibi na ya kedụkwanụ maka Lesotho South Africa gbara Switzerland na-ebuga egwu Naijiria kedu ihe bụ na anyị enweghị ike iji echiche anyị lee ndị ọzọ si ọ bụrụgodị na asị asịgodi nnọọ ma dịka gị onwe gị kwuru na onwebeghị mgbe anyị pụrụ si na anyị ji eji chọọ ebe ọzọ anyị ga-eji wetara asịkwa ihe ọ pụtara bụ asị na bekee abịaghị tupu ndị ọcha abịa ibe niile abụkwa ka na-ama ma ife merenụ maka na ife na-azụ onye na-egbu ya mhm. mm. <laughs> anyị lụrụ na ndị ọcha mere anyị nọ na anyị jeta ife na n'ebe ndị ọcha nọ anyị fụkwa ife anyị na-ejetara ma ọ bụrụ ebe anyị jefere ma ndị ọcha abịara mhm. ọ pụtaziri na asị na ndị ọcha bịara anyị gara achọghị ebe anyị ga-aga mba anyị ka agwụsụsụ

dị mkpa maka ọkacha maka ndị ntorobịa anyị mhm. ndị ọtụtụ n'ime ha ọ na-anụ ha ọkụ n'obi ka anyị pụta na naijiria nwere onwe anyị ụfọdụkwanụ na-achọ ebe ha ga-agbagawa n'ihi na anyị anyị nwa bụ ndị na-anọ anyị echebeghị echiche si dịka unu nwa siri chee echiche mgbe ahụ si kedu ka ọbịanihu ọwa eziokwu na ndị Igbo na ndị Biafra nọ na nnukwu ahụ. dịka gịnwa otu i siri kwuo onye si na ha jiri ahụhụ nri mere nri ha riri ahụhụ dịka nri mana unu enwekwa ohere chee echiche chepụta ihe unu dere n'ahịa na deklaration maka na a na necessity is the mother of invention ka ọ dị ugbu a anyị na ma ọbụla dị obodo Amerịka ebe anyị nọ na ya onye isi obodo a a na-adụla onye ọbụla kpụrụ kpụrụkpụrụ si laba ọchọghụ ọchọghụ ndị be anyị a ga-ewepụ na-anya ọrụ ndụ gị Nigerians cannot come in here. onye amakwanụ ka e, ihe ga-emenụ n'ọbịanihu abịa na Europe ọ dịghị achọghị ịnabata anyị ndị mba ọzọ anyị na ha gba n'obi na ke obodo ka anyị kpọga Naijiria ọ baghị anyị ya wụ na ya ka ọ dịla mkpa na ị ga-ebido chewe echiche ọ ya wụ ihe kpatara iji e volite akwụkwọ a Ahịara Declaration a chegbuo echichezi kedu ihe ka a ga-esi mee ka ihe a dịrị mma ka anyị nwee ike ma ọ bụla dị ọ bụrụgodị otu nzọụkwụ ala ka anyị nwere kedu ka anyị ga-esi mee ya ka o nwee ike zoo nakana ndị Igbo si mbọ aka mbọ aka ojere ebee mere na ọjị agaghị ezu ọha ọnụ awe nna m si na awe awe ahụ okpe it's time for us to start thinking isiokwu awụrụzie wụrụ n'uche gị dịka onye ndị hụrụ ihe ụlọ hụrụ oge unu dere dere nwere gbara izu depụta ihe a na-akpọ Ahịara Declaration now looking at our present situation ọ dị gị ka anyị mara n'ebe anyị na-eje mana ọ dị mkpa karị anyị malụ mhm. ọ dị mkpa karị anyị malụ maka na ekwugo mbụ si na Naijiria nọ ka ụzọ ụfụnada ada ọ ụzọ mana ọba ada akụ ya maka ife ife na-abụ dị mkpa rinne Kaira biri east of the Niger and south of the Benue dụmadụma ndị na-aka bụrụ na Muslims south of the Benue o nwere ndị na-aka bụrụ na ọtụtụ abụghị ụfọdụ ọfa ka na-ekwula wee gbadabazi maka ọma na ndị niile dị south of us aka bụrụ muslims ife a ga-aghọta na ndị niile nọ n'ebe ndị a bụ ndị anyị ga-agba mbọ kedu isi eriri taba ndị pabụ mee ka anyị na na-adị mma maka ọdịnihu naijiria enwere ọdịnihu dịka nsikwu n'ebe ndị igbo nọ maka ife na-abụ nke mbụ bụ ka anyị kwuo tata mgbe gị na mmadụ nwara ka unu bikọọ 100 years mana okwereme ọbọpụta ofere okwereme a na-eme ufu nri na-achụkwa for that period of 100 years ọ dị mkpa ka uche bapa afọ gakwala oyibo mara na ife afa na-achọ na na from the very beginning of amalgamation ka enwee two ideas of nation building in conflict ofu nke ndị Naijiria bụ amalgamation unification nke ndị Igbo bụ integration a bịkana ejeghị iche ena abata iche wanted to have integration ya batara ịlụ ebe mmadụ na-akwasa rụba ụlọ n'ebe niile ụfọdụ aga anazụghị ụlọ fọruo goodness knows how long gbasara ọba fe enwego Diana home trying to integrate ndị ọzọ kwere na asịgo na anyị bụ aga na-egerịta na-egerịta ma ọchọpa ahụ na nke ike nke nke o ji wee karị njọ n'ala Igbo nke ya n'Igbo bụ na ifefa chọrọ anyị ebugalụ ha ifefa anyị chọrọ anyị jee buru ụmụnugwu onye dị aṅaa gasị na ha ga-ebu ife bata Naijiria ụgwọ họteelụ wee lebie mmadụ olelebesịa ọ bụghị chọọ ife oge goro na n'ala Igbo wee na-akwabepa etu anyị si eme anyị ma ga-eme ya watch there. So is not only ma it is economic, it is it is uh, physical. Ebe anyị na-ekwukwu Naijiria abịa ajụ ibe aka anyị na-eme mesịa ajụ chụọ anyị gbuo anyị tupu anyị ọ bụ nọmba wan gosiri na Naijiria agara aka n'ebe anyị nọ nke abụọ one of the components of Nigeria bụ Muslim that component akpọnye component as a, eh, a eh, eh, sort of a general name ndị mmadụ rikpo nne dị iche iche nye bụ Muslims ife anyị na-echezọ akara na anyị na-akpacha nkata ka na-afọ eme ọzọ anyị na-ajụ onwe anyị ịtụbakarịa maybe part of their character but even if it is from another factor to be reckoned with na the Muslims ọ bụghị ndị Yoruba anyị na-echezọ na Yoruba land is 50% Muslim the West is 50% Muslim and therefore the outlook and way of thinking and ebe ama mgbe ga-adị ka nke anyị ifere na uh, their culture has mellowed the religion. na-adịghị ya aka ekpe na-adịghị ka ga na ọ bụ anyị nwa na anyị na-aba abụ onye agbata anyị anyị ji akpanye ebe nkata eji ana emesịa riterede e eme ya ọzọ ọ bụla oge agha mana ụta dịrọ ọzọ maka ha nwere ebe na-adọchi ya ba n'okwu okwu the rest of the world the north as strong as I nwere that element in Nigeria very strong component and na as far as Muslims are concerned, there are two worlds, ụwa fadị abụọ ụwa Islam na ụwa outside Islam is war. Biafra is just the beginning, the first of the wars they are going to fight to Islamize us. Onye nwekọrọ mmadụ nwere ihe na na be anyị ọkwụ ife Switzerland na-eme they have to be prepared to go to the ranks if they want to retain their identity ọkwụkwọ mbido ka Biafra bụ a na-arọkwa ya anya ha ebidogo zitebe ndị otuba ọ si eme in conquering northern Nigeria they planted their men ọ bụ for instance Nupeland oge oh, batara ịbata Nupe aji bataba ndị muslimbe vähän fulani, makaa fulani joka hänelle. Ja sitten se oli fre. Ne, ne, na tänne, ne vähän, ne vähän nämä otaro. No, ne vähän nämä pankata kuin nyt on. Asun no, shu, china. So, asun no, ne, avo, kapa, kapa, je, Morocco obodo dị kwa anyị ọ ga-abụ ụgbọ Qatar si wee megharị ka mara ebe ha na-eje na ndị nọ ya na-ebu ga esi wee mee ife, ọkwa si arụ, ọkwa ha si wee were gwa ụsa this is febi ụgwọ nke anyị na ya atọrọ ya bụ ya mara ya it's a maka pasi na aga plant ikoran Koran in na febibi na anyị Yoruba na ụfọdụ nkịta anyị ma ife a na-alụ ife na-esen ife wute ha bụ na o nwere mgbe eji wee nwee onye ọmekịta omenọkịta eji wee nwee enyi enclave enyi na bụ ndị bụ muslims n'ala Igbo okunuru of plant kapa nwee foothold maka onye aka bụ base na wee unu ekwekwa ọnọdụ ebe a na-akpa nkata n'akụkụ ame onye ọbụla si na ya bụ megad amamihe amamihe na-akpa ya aghaghị ga-akpa ya na watchman night watchman or onye nche onye nche ma ọkpọ onye na ọbụla na kwebata onye ugwu awụsa ọbụla ife ọbụla gbasara anyị ọkwụ nkwadebe na ka maka of the world for they believe the world will be Islamized. If you go after ambition dị etu a na mmadụ adịghị ebi nke a ya ma ndị iche na mmadụ adịghị ebi unu atakwana zik na ndị ọzọ ụka fa darubeghị na-ekwu okwu nwa Naijiria maka na fa marọ fapụrụ ife ka na-eme tupu bido anyị ruo na crusades na ife gbasara ya bụ ife ndị ọzọ ife ndị obodo ọzọ ha nwere ụlọ ife gbasara ụwa na ebebe ndị dị anọ na na mfanama ebi ebi 1944 ka ebido NCNC just three years after fact bịara first tour Nigeria kama na-aga India wee nwee independence ndị a nyụọ ofe si na o nwere mgbe na Hindus na ndị ọzọ a ga-ebi wee were ụkwụ ọgwụ wee si na ha eji ụkwụ jiri moto jiri ife ọbụla papụna wee bido steeti akaba ụkwụ wee nwa nke amara amanyị thousands nwụọ maka bido the state of Pakistan akpọ ya West Pakistan bido the state of ife akpọ Bangladesh taka akpọ ya East Pakistan East Pakistan ka ọ na-aza mbụ bụ Bangladesh 1947 near Lebanon. If, if, if Africa abụna ha the balance 50 o wee bụrụ na onye mesie ibi ya ebeaa anwụsịsị ya ịbụ ndị ibe na-eme ebe a ọkwọ kabasi biro world history 9-11 ebefa na ebiro rinne ebefa biri nne pa ga-achọrịrị kapa merie chọọ ipa ga-eme ma ọ bụrụ ofe arụ akwanye jee budo obodo ọzọ ma ya bụrụ na kwa ha nọrụ ha nke obodo nke nke amerịka ebe abụ nine eleven britain ọdụkọ 79 ọdụkọ 79 ka na-akpọ nka ofu ibe akwụ and nke britain na ọma dọktọs ma ife niile dị maka ndị na-eji ya bụ ọkwọ ndị na-amara ibe na ibe na-ekwu ebe a pilot na ife azụ azụ jie na 11 ị ga-ama na ọ e bụrụ ọbụrụ ndị ofeke nke a bụ etupa wee ghọta ụwa outside islam is war thou art thou islam ofe na-aba akapa mma isi be islam pụta ọ bụrụ agha onwere obodo ịta ọzọ na-abụ ife muslim e, an ebe e ga-agbanarị

Nathan ekwuru that brings me then to the conclusion maka na hmm. ebe ụzọ na-aga ya for these very strong unarguable reasons onye ga-aga ajụ ya gwa m ebe mkpa na ndị Igbo na Rebeka gbasara biro ebe onye a na-ekọrọ anyị ga-eme obodo nke aka anyị onye nwere ife ọbụla dị mkpa ọ ga-eme ụbụrụ ife na-abọ n'uche bụ ya amin igbo orientation igbo integration ife a ga-eme ndị anya n'ala igbo ebe ka ndị ike ime nke ịbụa mmenya o nwere oge esi wee so wee mee ka ndị Buhari ijiri ofu integration always seek Igbo orientation Igbo integration ife ọbụla ị ga-eme set your first port of call to somewhere in Igbo land and ka ị na-eje ebe a mee anya ma ọ bụ ife ga-eso n'etisa ndị Igbo emekwana ife ọbụla ga-etisa ndị Igbo anyị bido nna n'oge kịta bụ jụba ụmụ anyị mere ife e e niile anyị amaghị ha anyị ga-anọrọ onwe anyị ihe a na-ekwu maka Switzerland every everybody person is a soldier in Switzerland na-anụ na fa na onye ọbụla ifụrụ agha ma ọ bụ fa na-anụso onye ọbụla independent and on their own ego onye bute ego ori na-agba beba maka ọ nwere ihe onwere onye ga-ajụfụ ase

ya ugo dị adịda arụ nne ife m chọbụla ịlụta n'aka na ya bụ anyị mana ọgụ dị n'ụzọ mana ọzọ dịkwazi ka ekpekwala ọgụ n'ụlọ fenji ekwu bụ na ma ụmụ okorobịa ma ụmụ agbọghọbịa na-akpagharị onwere ndị nwere ọrụ ndị gụrụ akwụkwọ nọ n'ala Igbo onwere ebe a anyị ewe ha n'ọrụ ọrụ dị awụlụ nke gọọmenti wụkwa n'ọrụ enweghị isi ndị a sịkwazi iwu ndị iwu ndị ndu ndị ndu ndị Igbo ma ndị na-achị achị ma ndị na-anọchite anya ọ dịka ọ nwere onye ọ na-emetụ n'obi ife ndị a ife a na-akụziri ụmụaka bụrụ ife ọ dịka ife a na-agwa ha wụ gị kpata ego etu ọbụla isi na-akpata chaa achagbute achaghị achagbute ikwute na ihe gbasatara ịkụziri ndị na-abịanụ ịkwado ha maka na ife ahụrụ ife a ga-awa emere echi ụlọ akwụkwọ na m anya n'ụlọ akwụkwọ anyị ife a na-eweta a na-akụzi n'ụlọ akwụkwọ osi abịa nke a na-asụ n'asụsụ Igbo oge ebe oge ebe anyị ga-akụziri onwe anyị onwe anyị anyị marụ ndị anyị bụ marụ ndị anyị bụ ọ dị mkpa o nwere etu ichere anyị si nwee ike iji bido kịta akwadobe nyanwụ ife maka na enena m anya sị na ọ na ezinụlọ ụmụnna adịrọzi ka ọ dị na mbụ ya e na-anya n'aka nri ọ dịka ọ n'aka adịghị e n'anya n'ọkpa dịka ọ n'ọkpa adịrọ o nwere alụ ị nwere ike ịtụrụ anya etu anyị ga-esi wee kwakọba nyanwụ ife

in the 21st century in the, modern, times anyị ji ebi for millennia ụmụokwu onye anyị asịrị ndị ọcha wee bịa ife wee gha what was our advantage our benefit became her disadvantage and her handicap in another era na ife a na-ekwu ife zụrụ anyị otu oge wee bụrụ ya na-egbu anyị n'oge ọzọ n'obi ife ị na-ekwu ugo dị adị bụ Igbo reorientation kedu ebe doo ihu na ikpe gbasara iweta ife ị ga-eme dị mkpa ruo ife ọ ga-abụ n'ala Igbo mhm. mana ịma na gboo na ụmụnna bụ ebe Igbo fidoro isi ebe a ka a na-azụ mmadụ ebe a ka a na-echekwa mmadụ ya bụ na mmadụ ada akarị ọra maka ofu onye ada akarị ọra ụmụnna na-echekwa mmadụ was the controlling force was bụ institution ị ga-asị bụ n'ọya bụ the socializing eh, institution mana ịbata n'ala Igbo kịta amazi ebe a na-aga aga ọ dịpendụ ụka nke ị na-eje enwe ike agwa na ndị ụmụnna n'ọfa na-egbu ee eh, aka nzukọ asị mba n'ime nsozi ndị ọgọ mmụọ were nzukọ asị ka awa ọjị na ọjị ka ụmụnna si mba na-ada awazi ọjị isi na nzukọ klọb eje na klọb ọ bụrụ ka anyị ribe eribe echi ka anyị malive emie ka anyị ribegolite echi ka anyị malizive anyị emie ma ọ bụ ụfọdụ asụba asụ na a na-enwe obodo enwe nke a nke ndị politiks so onwezi ebe etile aka ijee n'ụlọ akwụkwọ ibe a na-agụ n'ụlọ akwụkwọ bụ maka mba ndị ọzọ ee eh, ana-akọdụ maka histri bai maọbụ geografi bai maọbụ ka ndị be anyị si ebi anyị nwebụfu ka ndị mụrụ ibe ọrụ dibịa a na-akọwara anyị ibe gbasara ọrụ dibịa dịka ọ na ndị Igbo a nwere ndị dibịa nke tupu ndị ọcha bịa onwezi nke anyị ji aka ka ebe kedu institushọn ọdụ a gafe apịla aka wee sị ka ọfụrụ ọfa bụ ndị ga-eso wee kpọkọ nri Igbo wee kụzibere Igbo ihe ọtụtụ ibi ijekwu mahadum niile dị n'ala Igbo ọ bụrụzi ka mgbe unu ya na Nsụka ya afụ maka ama na na mgbe unu ya na ofu ife mgbe abata na ife niile a na-agụ na Nsụka na tupu ị grajuetie na Nsụka na ị ya GS General Studies ana uh, n'ọtụtụ ife a na-akụzi bụrụ ife gbasara Igbo kedu ebe a ga-ebido kedu ndị ga-ebu ụzọ kedu ndị ga maka na ọ bụrụ na otu ọha na eze ka ọ bụ otu town union ka ọ bụ ndị eze ndị eze kịta na ọdụ ka ndị waran chief ka ebe a ga-ebido <laughs> oh, a ga-ebido sọmụ ya a ga-ebido nsọmụ ya na o nwere mgbe na ikwu okwu na akwụkwọ ife mbụ a na-eme na ife a bụ iletagodo ndị ọ bụ ọrụ ha ga-akụzinụ na-abụ na nnọkọ dị nkụzi n'etiti onweba na ka anyị kpara ya pụọ ebe a ọ gafego onwe kumechukwu iru ebe ọzọ maka na-ekwu ife abụkwọ na onwe ọ ga-emekpọ ndị akwa ibom achịkọkwa obere ụmụ anụ ọkụ ya na-esite onweba kapa kpara ya ọkwụ ife niile eji obi obodo adịgo ma afọ nwere factors a na-enwere do naijiria azụ kasana kata ife na-emelụ wee si etu akwa ga bebe wee bụrụ bụrụ obodo mmadụ na-anụ anụ na ya wee chịkọ biro jụa na ase ife na-eme na akwa ịbọm maka na ka anyị rabiri n'ogbe na-ekweme ma itinye uche na ya nke izi bụ ime ka ndị ga-aghọta anụ ịbụrụ ka anyị sụdọrọ ebe a nọ ndị ghọta anụ a na-akọ okwe na-aghọta nwere onye ife kpatara na oh, iwe na ezigbo ụlọ akwụkwọ enwere ndị ezigbo ndị nkụzi onwe ife nrụ na ndụ na abụrọ nkụzi from the kindergarten to the doctor akụziri m kindergarten oh, oh, na onwe ife na-akụzi nwe ezigbo ndị nkụzi unu anọ maọbụ na oge a na-enwe brik ma ọ bụ oge ife ọbụla na-akpa nkata na-ebudo bibi nọkọta akpọkọbọ ka ara bụrụ na-emebio until inwe standing group ghọtara ibe a na-ekwuru convince onye isi na ya wee bido ekebe ọrụ nke a ga-eme okwu abụ okwu obere okwu ndị Igbo nọ na nsogbu onye na-afụ ya na amarị ya anya bụ ọkwọ enyi naijiria nọ onye igbo abụrụ enyi naijiria maka na ofu onye ada e, ekwe ọra mgba onye a na-ekwu okwu azụrụ aka ka naijiria ra onwere ndị a ga-asị na ta na anyị na anyị ga-amara onwe anyị ọ dị mkpa ka ajụzi ya maka ihe nkata niile anyị na-akpa eche m anyị niile ga-ekwekọrịta na ihe a bara uru dị mkpa ihe m na-eche ile elu maka ilekwe n'ahịara deklarashọn a rụtụrụ aka ụdị ndị a chọrọ ka ha wụrụ ndị ga-anọ n'isi bụ ndị ga na-achị obodo ụdị omume a chọrọ ka ndị na-achị obodo na-emesa ndị ha na-achị mana lee n'ihe na-eme n'ala Igbo taa lee na-emenala Igbo taa ọ dị ọ rara ahụ ọ rara ahụ ịtụgharị obodo ọ wụrụ na onye nọ n'isi na n'ọchịchị egobiele n'ọkwa n'ebe uche m nọ elee e, e, ebe e ga-esi kwọwa mmiri a ụbọchị n'ọka nke bụ bụ awareness ka amalụgo n'ife a na-azọ na ife na esedo mhm. wee bido ebe a Ife a na-ekwu bụ so strange and so new and so different from thinking now. Ya bụ ebe okwu dị. how do you penetrate? Where do you begin? Onye abụ ebe okwu dị. Wee na-achọ ụzọ a ga-esi wee bido. Ya ugodi adị ọ dịkwa nka ifi maka na n'uche m ife okwu gbara ọkpụrụkpụ ịtụpụ dịka ike dịka onye na-ebu amụma na esi na na ezi dị na Naịjirịa kama na ụkwụ agara ya ya bụ n'ọdị ife ife ziri Igbo bụ igbo ilefas go ezefe ọnụ maka na kamgbe anyị na Naịjirịa ji na-eme isi apụtara mana were were apụkwọ na ọtụtụ n'ime ndị be anyị kpara ego baa akụ na ụba kama na isi apụtara ihu maka mm, so n'ọgba anyị nwekweta kwekọta na ezidikwu ahụ kama na ụkwụ agarọ dị na anyị wee chọba onwe anyị hụ na ọnọdụ ka eh, akụkọ akọ maka the prodigal son iwe chigha ọdụ wee ghalịa ma a sị na anụ gbaa ajọ ọsọ si gbaa ya ajọ egbe na onye natazia ya n'ala Igbo anyị ebidogoro mmaba onwe anyị ka anyị ghọtakwa onwe anyị mara ife bụ anyị ji bụrụ Igbo onye nye na nwanne ya na-eme ọmanọọ na-egbe belu maka otu a ka ọ dị n'okwu n'ukwu na ife na ahịara deklarashọn na ndụ bụ isi bụ ife anyị ga-eji wee melụ ọkọlọtọ anyị ga-eji wee lụ obodo nke afọ anyị ga-azọta nọọ ndụ bụ isi nke ọzọ bụ na anyị ama mwakpo mmadụ ikpochapụ mmadụ ife gbasalụ na anyị ama mbụ ndị ga-asọpọtụ ka eme jenosaid so na ife niile Igbo kịta abụọ ịpụta ịchọ etu ọdịmma Igbo bụ ndụ mmiri ndụ azụ bụ ee eh, egbebela ugobelu nyabụ ọ ya bụ intigreshọn ị na-ekwu bụ mgbe anyị ghọtara onwe anyị anyị nwezi ife anyị na-eme ife ọbụla abụrụ ife ga ekwokọta ya ọnụ ife ga-ejikọta ya ọnụ ife anyị ga-eme maka anyị ga-egozi Igbo iru mana okwu mana echiche mana omume orientation maka na ụfọdụ wemosi oriented outside ga-edo iru mm-hmm. ya obodo ọzọ anyị ga-edo Igbo ugbo onye ọ na-alaba ọ na-elo maka Igbo na-efu ife ndị niile na-achị anyị achị gwa m ife onye nọ n'Ọka ma ọ na Abakaliki ma ọ na Enugwu ma ọ na Ụmụahịa ma ọ na Owerri ga-eji bụ ọchị ịgwa ndị ọ na-ekpokọ ọ na-ejele ozi

na-abụghị ma na ike na anọ na township ị ga-asị na anọ ntụgwa ntụgwa anọgodo ntụgwa ntụgwa a onye bịa bi n'ala anyị omeife Igbo na mba Hausa nwa Igbo nwa Hausa nwa Yoruba ya n'ime okwu ikwukwu dịka iche kama nọọ dịka isi kwue na na anyị eke isi nri maka ọ bụrụ ọkụ nwata na-agba ngaranya na osike ndị ọgbakọ okwu ụbọchị ife onye na-enwero ndidi anọkọtakwa n'ala onye ọ ga-emeta ife ọbụla ya a ga-akọ ya ọnụ a ga-eme ife ọbụla a ga-akọchaghị onwe ife ọbụla emeghị ikwekwo na ife niile a na-ekwu bụ eziokwu na nwere ife ị ga-eme ofunarịghị n'ọkwa kwusi tawakarịa niile n'ụzọ onye ofesi ike wachọ ka wachọ chọrọ ike na-achọ o teela kemgbe anyị nọ na-akpa nkata ihe gbasara ahịara deklarashọn a o nwego ụmụ nwa amaala anyị ndị bịara anyị na ha ekwu okwu ndị dịka prọfesọ obi nwakamma na Josh Arinze otu ihe dapụtara na ya wụ ihe ajụjụ m jụrụ mụọ onwe m jụrụ ha na onwe m na ọ bụ na ihe erubeghị ọ dị ka o ruola tinyekwuru otu isi ekwu banyere ya na o ruola mgbe anyị ga-ewepụta atụmatụ ya na-akpọ Regional Educational marshal Plan nke ga-enyere anyị aka anyị enwe ike maka na ihe abụghị awareness a otu anyị si eme ya n'ikoro bụ otu ụzọ otu esi ede ya n'akwụkwọ bụ otu ụzọ mana ụzọ kacha ụzọ esi eme ya ya akụ nwee ike bụrụ ihe ga-ewepụtara anyị ụkpụrụ ma ọ bụrụ na etinye ya na agbamakwụkwọ anyị na agụmakwụkwọ ọ na-apịa arụ maka na ikwu okwu evasịna enwere silebas ya ga-akọva na ọ bụrụ ndị ibe a ka ya ya na ọ ga-esi n'ime ndị ime ndị a ga-akọmpensi ndị bụ ndị na ebisa staịl n'ime n'ihe nkụzi ụmụaka ife a bụrụ ife osebelu ncha ọ bụrụ anyị ọ bụrụ ife a ga-eme na main road nọọ ife ga-eji nwayọọ na-akọwa na-eme ka ndị mmadụ mmalụ ọnụ ụdị ya nwere mgbe na dịka enwere egzampụl ya onye kwuo enukwu anyị e, e, e, ọ ga-abụghị ọ ga-agha mgbe ndị igbo chọrọ ime ife ọkụ iche ndị ọzọ emegokwu ya bụ enwekwu ife ekwu onwekwu ife ife ọtụtụ mmadụ ama adịghị na-eme children bill bepa ị na-asị na ọ eziokwu ọ bụghị ihe ya ga-eme taa na echi tinye ya ọgawa ya na ịrụtụkwala aka n'otu ihe wụ ihe na-enyekwa anyị nsogbu enweghị ndidi ya na ọ na-ara ahụ ọtụtụ ndị ebido na atụmatụ a bido mkparịta ụka mana ka ha na-ebido ya ka ọ na-agbasasị n'ihi na anyị anaghị enwe ndidi anyị na-achọ ka e mee ya akụ anya aka ife mee nkata nke ike <laughs> mm. ọ bụrụ ife ga-adị ọkpụtọrọkpụ ga-adị nwere ọdịnihu ife na-ekwu ife a bụ ife ga-adị mma ọdịnihu Igbo ma enwe Biafra enwe Biafra rapụ chi rapụ the name maka ise lightning rod rapụ the name seek the substance chekpọdebe Biafra afa Chineke okwu ife ga-eme ka Igbo jikọọ ọnụ wee bụrụ ofu na ghọta ndị fa na ebefa jekọ na ebefa eresi ya eji ya ebefa ebe a. That's a more important issue. Not, not, not just the name. Biafra was for its own time. It has passed. We, thinking has gone beyond, as you can see. Ọ raghị mana ịfụgo ka m si wee yie wee mee ife na mejiri ebere asịrị n'okwuru na-abọ ofu bụ esi wee bụrụ na na-anụ agha wee ruo ebe eru nke igbo abụ ọdịnihu ọdịnihu a bụ ife eyi na some of the issues areas leba na suggestions bụ ife ga-abụzi mgbe ndị igbo nzube ife ewere ọbụgodoro nọ na town e, meetings maọbụ na ife ga-abụ ọ bụ maka na dị ọda wanta awa na constitution ga-ekwu e ife ọra ga-eme far as we are part of the nation kaadị iche no amajala ebe a ga-enwe ike implement ụdị ife ọ sọjest gara ebe a ga-adị mma mpụta n'Igbo ka anyị e wee retain ha identity as Igbo people ọ dị egwu mm. a na-akpa nkata ndị Igbo si na atụtụba akpa ịkpa dị n'ajị onye ya ji agbaba ọtọ ya bụ nkata na-atọ ụtọ ọ bụrụ na anyị gaba ka o si atọ mmadụ agha ezu ike tata mana m na-eji m okpu ekele wee na-ekele gị go dị adị daalụrị nne ọyụka anyị ga-ekele bịanụ maka na ụdị nkata bụ ife mụnwa na-achọ ịnụrụ ka na-asị unu onye nọdụ ebe a na-akpa nkata e, na ife a bụ ife nna elu etu ha ga-esi wee bido wee kọba maka ya mgbe maka ya otego otego ife eju ka eke ma ọka eke nakọta ọkụbata ebe a ma ọ bụ ọkpọ bụ ọgụ ụfọdụ a na-anọtu azụ na telifon mana ọ dị mkpa ife ndị a dị mkpa nwekwa ụlọ ọzọ a ga-esi wee nwere onwe anyị gaa n'iru mba ọ nwere daalụ rinne anyị na-ekene gị rinne anyị ga-asịkwa unu emeka wee anọkwa ndụ na-arụ ike ka a ga na-ayọ yes ndụ na-arụ ike dịrakwa na anyị ga-achọkwa ka anyị na gị kpakwa n'oge na-eteghị aka maka na okwu afọka unu na-echie na-elo kwestion na-edekọ questions eh, ka ama ife a ga-eme wee tinye anya na ya ọ dị mkpa maka na ife na-ewute mbụ na a ga-emesi nwesị orimiri kpụrụ mmiri ọnụ na-akwụ aka ndị Igbo nwere mmadụ ndị Igbo nwere mmadụ anyị ka o si bụ na ife ga na-akọzi anyị etu ebe anyị nwere mmadụ obodo raasịa ndị mmadụ na-emeghe aghara aghara ọ ka esi ebi ebe ọ na by our discipline and dynamism the the combination was rare a kapapụtara be it was difficult for them to define our political system na ife na-edisipline obodo enwere kọt enwere polis enwere soja enwere judge ife nakwa nkwo in kọlchọ culture itself na enwere afa niile a na-enye ife ndị a bụ eri mgbapa dibịa asị na jọji uh, uh, uh, bụ onye ikpe risila onye ikpe ndị ikpe jọji eh? maka enwere enwere afịa kọtụ bụ ụlọ ikpe eh, ikpe ka a na-ekpe eh, etiti ụmụnna nke nwere afa mana nke ndị ọcha wetaziri nwee ụlọ maka ya enwere ụlọ maka ikpe onye na-emezi ụdị ibe anyị e, e, e, ji ji ụlọ ikpe emegịnị ọ bụ ya bụ ife na ọrụ rụsigo ife dịrị ọ bụrụ ihe ije n'ụlọ ebe ị ga-anụ na-ekpesi ibe enwere ọzọ enwere jọji enwere kọt enwere prizin enwere ọkụ ife anyị na-echezọ but history has taught us all these things ndị a wee bata ụgwọrọba ghọta na ndị a nwere sọ discipline without even the parafernalia, the, the, the usual e, e, e, ikpejiba na-enwe na befa paji were eme a na-ajụ kedu ndị na-achụzi ụmụ okorobịa na-agbagharị ememe ntonyela onwere polisi na nwere ife ọbụla they couldn't understand it. Prof, e mere na chi ejiele ndị ndị na-ege anyị ntị na Naịjirịa ga na-atụ anya ka ha nụ ihe anyị na-ekwu ma ajụjụ anyị na-ayọ gị biko anyị ga-achọ ka anyị na gị ka enwe mgbe anyị mee ka a kpọchighata gị ka anyị na-akpa nkata maka ụdị uche na alụ ị na-atụnye n'ihe a ọ dị mkpa ka ndị mmadụ nụ ya ọ dị anyị nnukwu mkpa na ndị mmadụ ga-anụ ya ee eji m ohere a na-ekele gị nnukwu ekele ka isi nwee nnọọ ike mụọ anya abalị kpaa nkata biko ndewo onye Emeka wee bịa daalụnụ nke unu mekarịsịrị ndị na-ege ntị anyị ekelekwala n'ụlọ jidekwenụ ka unu ji ịnụla n'ihe prọfesọ Ifemesịa kwuru nọọ ebe ọbụla ị nọ ọnwụ mmiri ọ metụrụ gị n'obi gbawanụ nkata akpachiwe ike gbasawa na ojii a ka mara ma ị ga-ebulata Igbo ka Igbo wurukwa Igbo ndewonu ụbọchị nta